ndị enyi m ikwu na ibe obi ụtọ afọ ọhụrụ ka m na-asị ndị ọbụla n'ime ụlọ unu anọọla obi dị m ụtọ ịhụ ụlọ n'ime afọ ọhụrụ ekele dịrị Chineke mgbe ọ dị ukwuu ha rabụ niile fetere gafetere n'afọ ọhụrụ a ụ niile chilie n'aka ụlọ elu kelee Chineke maka ọ dịghị fecha fecha ọtụtụ ndị mmadụ gbara mbọ ime ka ha nwee ike bata n'ime afọ ọma mana ka ha si wee chee ya ahụ ka o si wee pụta chineke mere ihe otu o si wee masị ya mana anyị niile bụ ndị chineke kwata nyere ike anyị wee bata n'ime afọ ọhụrụ ka anyị niile na-ekele chineke mgbe anyị na-enwere aṅụrị na-etinye ihe n'ọnụ ihe oriri ihe ọṅụṅụ ori na nkwari ka anyị na-ekele chineke maka na ọnwụ ya sọsọ ya onye mere ka o wee dị mfe anyị wee bata n'ala dị dị bata n'ime afọ ọhụrụ ka onye ọbụla na-ekele chineke na ihe ị na-eme na ọ na-eme <sighs> ụbọchị taa bụ abalị mbụ n'ime ọnwa jenụwarị ọnwa mbụ n'afọ nke 2022 ọsọ chineke mere ka anyị niile wee n'ụbọchị taa eke na nsọpụrụ dịrị chineke onye nwe igwe n'ụwa n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ihe chọrọ ime ka anyị niile mara ugbu a abụghị m onye ozi Abụọ m onye ọzụzụ atụrụ abụọ m ụkọchukwu abụọ m otu m dị otu dị enweghị ihe m ji wee karịa unu mana ihe m chọrọ ịgwa ụlọ ugbu a biko siwedị m n'obi ekwuola ime na nke oyibo nke bekee ya m si agaghị m ime ka ndị na-anaghị aghọtacha bekee asị nwe na-anaghị aghọta bekee ndị na-agaghị aghọtacha ya otu o kwesịrị ka m wepụrụ asụsụ anyị wee mee gịnị wee kọwaa ya wee kwukwe ya ka ọ wụrụ enwee nke ndị bekee enwee nke ndị Igbo enwe ihe ndị ahụ niile siri ike n'afọ gara aga nke ị na-emeli hụ n'ime afọ a ebe ọ na-eji ndụ bata n'ime afọ ọhụrụ ị ga-emerịrị ya chineke ga-agba gị ume ị ga-eme onye anyị na-ege ndụ ga-enye gị ike ị ga-eji wee mee ịhụ na akwụkwọ ọrụ ahụ iti gasịrị n'afọ gara aga nke na-enwe onye kpọrọ gị bịa ngwana ya elee ihe ị ga-ezi anyị kelee ihe ị ga-egosi anyị ka anyị mara na ọrụ anyị chọrọ ịrụ na ị ga-arụli ya akwụkwọ ndị ahụ anyị tigasị na-atụ anya ka ha rabụ n'ime anyị bụ ndị tigasị akwụkwọ ọtụtụ ụlọ ọrụ dị iche iche akwụkwọ ndị ahụ n'ime afọ ha ga-apụta ka mmadụ si eme eme akwụkwọ niile ahụ ga-apụta n'otu n'otu o nweghị ike nọ n'ili maọbụ ike ọnwụ maọbụ ike ndị ajọ mmadụ ga-eme ka akwụkwọ ndị ghara ịpụta ọrụ ahụ anyị na-achọ n'afọ gara aga site kemgbe afọ gara aga n'ime afọ ọhụrụ anyị ga-enweta ọrịa niile ahụ anyị na-arịa n'afọ gara aga ọbara mgbali elu isi ọwụwa afọ ọsịsa ọrịa dị iche iche obiri n'aja ọcha ụdị ọbụla ọwa na-arịa n'ime afọ a chineke ga-eme anyị mma niile ga-enwere onwe anyị site n'ọrịa dị iche iche ahụ anyị na-arịa ahụ ga-esi anyị ike karịa ka ọ dị anya n'afọ gara aga maka na afọ a afọ chineke kwadoro afọ a ka chineke si ọma niile nke anyị na-achọ ọ ga-eru anyị aka ịhụ na ebe ahụ obodo ndị ahụ anyị na-achọ ego obodo ndị ọzọ dịka mba ofesi echọrọ ego akwụkwọ ga-enye anyị ikike ka anyị wee gaa nke anyị tigasịrị anyị tinyere ụfọdụ n'ime anyị etinyere ihe dịka ohu ugboro agbakọ ya ọnụ ma olee anyị oruchaghị mgbe ọbụla ha etinyere ndị mba ofesi ahụ akọọ maọbụ abụọ kọọ aja na-eje duru ha ọnụ ha agaghị enye anyị akwụkwọ ikikere ahụ anyị ga-eri ego anyị ji wee tinye akwụkwọ ikikere ahụ ego anyị ji wee tinye maka inweta akwụkwọ ikikere ahụ erie ya ha kọrọ anyị tu anyị agakwa malite n'isi ịhụrụ n'afọ a akwụkwọ ahụ nke ọ bụla anyị tinyere ugbu a enwe onye ga-akọrọ anyị akụkọ enwe onye ga-akọrọ anyị akụkọ ji na eje ji na ede ma ọ gbakwa nnụnụ nwa akụ gbakwa nnụnụ akụ nne ya efepụ mba onye onye ga-akọrọ anyị sị o jikwa erie ihe eji o jikwa rie ihe dị n'ime afọ anyị niile ga-agazicha obodo ahụ niile anyị chọrọ ịga akwụkwọ ikikere ji aga obodo ahụ anyị ga-enweta ya n'ime afọ chineke ga-enyere anyị aka afọ ọhụrụ a ga anyị mma ma ndị ọchịchị anyị ha ekwere ma ha ekweghị ndị ọchịchị anyị ka ha na enweta atụmatụ nke na-agaghị akwado ọdịmma anyị chineke bi n'eluigwe ga-alụrụ anyị ọgụ ihe niile wu mkpa na-akpa anyị chineke maara sọsọ ihe ọ chọrọ ka akwụba aka ya ọtọ anyị ebukwele mmadụ ihe ọjọọ n'obi onye ọ na-agaziri ka anyị si chineke ekele adịrị gị ebe i mere ka ọ na-agaziri onye a mgbe ọ bụla anyị e nwere obi sarịsarị ebe mmadụ ebe anyị nọ ihe ọma na-emere ya anyị asị chineke otuto dịkwara gị mgbe aka chineke na-enyocha obi anyị ụka obi anyị dị otu aka ka chineke ga-echizi anyị ekpere chineke ga-abịakwute anyị mgbe nke anyị chineke ga-aza anyị ekpere ọ ga aga olu anyị mere anyị amara ahụ nke na-akpa anyị ihe ndị a na-akpa anyị n'obi chineke ga-emere anyị ya n'ihi ya onye ọbụla chineke mere ihe ọma soro ekele chineke onye ahụ na-enwe aṅụrị soro ya na-enwe aṅụrị ọ dịghị mfe na chineke mere mmadụ ihe tinyere onye ahụ obi aṅụrị n'ime tinye ya ọchị n'ikpuru ọnụ ya n'otu aka ahụ mgbe ọbụla anyị e chineke na ihe ọma mere mmadụ nwee obi ụtọ na ihe ahụ chineke mere mmadụ nke anyị ga-eru anyị aka ọ bụ iwu ọkụ ọ ga-emerịrị mana ọ bụ na ihe nwa mere mmadụ anyị enwe anya ofu nwee ntaji anya nwee na n'ogbu elee ihe o ji wụrụ onye aka ihe a mere o meghere anyị dịka a ga-asị na ọwụ sọsọ anyị nwa bụ onye bụ ndị chineke kere na ka ihe ọma na-akpọ anyị ndị ọzọ ekwesịghị ịbụ ndị chineke ga-emere ihe ọma mba agwa dị otu ahụ adịghị mma ya wụ na o nwere onye n'ime anyị na-akpụ ụdị agwa n'afọ gara aga ama m na onye ahụ agaghị eji ịbata n'ime afọ ọhụrụ maka na iwere were ịbata n'ime afọ ọhụrụ nkwa niile Chineke kwere gị o kwere ndị ọ ga-erutekwa gị aka n'ihi ya nwee obi ụtọ mgbe mmadụ ibe gị nwere ihe ọma Chineke mere ya nke mere o ji aṅụrị ọṅụ soro ya ṅụrị ọṅụ soro ekele Chineke nwee obi sarịsarị mgbe ọ ị na-emezu Chineke ga-emere gị nke gị ọ ga-echekwa gị ọṅụ n'ọnụ ọ ga-echekwa gị ihe ị ga-eji kelee chineke si a ah, chineke imere onye a ihe dị ụta mgbe gara aga ichetakwala m chineke anaghị echefu mmadụ sọsọ ihe ọ chọrọ gị ka anyị dowe obi anyị ọcha ka anyị kpọchaa aka anyị dị ọcha na iji ncha na ogbu na ncha na mmiri kwọchaa aka mmadụ idobe aka ya ọcha ọ bụ ime ihe chineke na-achọ ime ihe kwesịrị ka anyị mee hapụ itinye aka anyị n'ebe a maọbụ ebe ọzọ ma ọ bụ kere na agwọ kere na azụ ụkwụ nọrọ n'ụlọ chineke ofe ụkwụ a nọrọ ebe a na-achụ aja nwee n'isi a na-agwọ nsị a na-abịakwa n'ụlọ ụka a na-egbu mmadụ a na-abatakwa n'ụlọ ụka a na-akụ ndị mmadụ ọrịa dị iche iche akụchakwa n'ime ụlọ ụka onweghị isi ụtụtụ dị otu ahụ adịghị mma ndụ ahụ n'afọ gara aga ọtụtụ ndị mmadụ biri ya ama n'ime afọ a ndị ahụ agaghị ebi maka onye ọbụla bụrụ ihe ọjọọ o buru n'afọ gara aga bata n'afọ a aka ga-asọ ya n'ala o nweghị ihe ọma ọ ga-ahụ ihe ọma agaghị akpọ ya ihu onye ọbụla na-echere ibe ya echiche ọjọọ n'afọ gara aga ma ọ na-agapụrụ ibe ya iche echepụ njem maka isi ofu onye ma onye ọzọ nke ọ na-achọ ka ihe ọma bịara ka ha rapụ ndị mere ihe ahụ n'ime afọ a aka ga-ebicha ha aja onye n'ime ha ihe ọma nke ya nwa na-achọ ga-eru aka mana ihe ọma ahụ ha e emechichara site na njepụ ije ha ọgwụ ha niile ihe ọma niile a chineke atọghepụla ọ ga-eru onye ọbụla onye ọ kwadoro ya n'aka onye ahụ ga-enwe ọṅụ n'ọnụ ya onye ahụ ga-aṅụrị onye ahụ ga-ekelekwa ya n'afọ a ọ ga-adịrị anyị mma ndị na-agụ akwụkwọ akara ule dị iche iche onye ọbụla ndị mmadụ na-ele n'afọ gara aga ọtụtụ n'ime anyị lechara ya enye enwetaghị ya mana ịhụ n'afọ a chineke ga-agba chineke agbaghepụla anyị ụzọ sọsọ ha ọ chọrọ idobe aka anyị ọcha obi anyị adị ọcha ihe niile ahụ ihe anyị na-enwetaghị n'afọ gara aga anyị ga-enweta ya anyị ga ule dị iche iche ahụ anyị na-enwetaghị n'afọ anyị lere anyị na-enwetaghị n'afọ gara aga ịhụrụ n'afọ a ọ ga-eru anyị ga-enwetacha ya ọkwa ahụ anyị chọrọ n'afọ gara aga chụso ya onweghị isi n'afọ a ọ ga-eru anyị aka ị hụrụ ebe ahụ ndị ọzọ na-eme ha gaa ha garuo onwe ihe ọbụla ha na-ahụ ha banye onwe ihe ha na-ahụ n'afọ gara aga ndị ahụ niile bụ ihe anyị ọtụtụ n'ime anyị ji anya ha wee hụ hụrụ n'ime afọ a ebe ahụ ndị ọzọ na-eme ha banye hụ ihe ọma na ahụ ebe ha anya ihe ọma ga-eso gị ị hụrụ ebe ahụ ndị mmadụ na-eme ha gaa ọnwụ ike ya na-akpọ ya ihu ị ga-aga apụta ahụ ga-adị gị ike mana etinyekwala aka n'ime ọnụ agụ si na chineke na-azụ mmadụ maka na onwe ya na-ahụcha ọkụ were aka tinye n'agbanyeghị na chineke na-azọ onye na-azụ onwe na-enye enyemaka ebe na-enyere onye na-enyere onwe ya enyemaka enyemaka ka anyị ghara ilecha anya ihe na-egbu mmadụ anyị etinye ya aka si na chineke ga-azụ na ọ ga-anapụta anyị chineke na-anapụta anyị wụ mgbe ihe dị otu ahụ dapụtara mberede n'ụzọ anyị mgbe a ka chineke ga-apụta lụọra anyị ọkụ mgbe e were eh, agụ na ọdụm tinye n'ime olulu ebe daniel na ndị ọzọ gịnị mere eh, shedrak na abadnego bishak na abadnego chineke rere alụra ha ọkụ mana ọ na shedrak na bishak na abadnego maọbụ daniel nwere ebe agụ na-anọ gaa ngwa ka ele ma agụ ọ ga-ata m chineke si anyị na ọbịa na-egbu egbu anyị gbara ya ṅụọ ha gaara abụ ndị dị ndụ ihe na-egbu na-egbu egbu ị ga-aṅụ na-agaghị enwe ike na ahụ ewu nke na-amaghị na ọ na-egbu egbu ya mere ka ọ ghara inwe n'ime anyị gasị ka anwa Chineke ọgụ ya ha wụ ihe m na-ekwu m na-ekwu gị ọnwụ ike agaghị akwụ gị ihu ebe ahụ ndị mmadụ na-eme ha gaa ọ bụrụ nsogbu ọ bụrụ ọnwụ ike ọ bụrụ nrịarị ị ga-aga ya na-amaghị ama onwe ha ga-eme gị Chineke ga-akwadoro gị ọgaga gị na mbata gị n'aka nri ma n'aka ekpe chineke ga-anọnyere gị n'ime afọ afọ a ga-adịrị anyị niile mma afọ gara aga siri ezigbo ike ma n'ime afọ ọhụrụ a chineke maara ndị ndị a ọ ga anọnyere niile n'otu n'otu naanị gịnị nwee obi ọma n'ebe mmadụ ibe gị nọ nwee obi ọcha n'ebe mmadụ ibe gị nọ kwụba aka gị ọtọ etinyekwala aka n'ihe ọjọọ maka na imezuo ihe ndị a ị nweghị obi ọjọọ n'ebe mmadụ ibe gị nọ obi gị dị sarịsarị n'ebe mmadụ ibe gị aka gị kwụ ọtọ dobe aka gị ọtọ n'ebe mmadụ ibe gị o nweghị ga-eme ka chineke ghara ịza gị ya bụla nke na akpọ gị ka ọ dịrị nwoke mma na nwaanyị mma ka afọ a butere anyị ngozi chineke na na mmaji ihe ọ bụla ihe ọma anyị na-achọ anyị ga-ahụ ya n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen oji ngaji iri ya biko chetakwa onye ji aka ọ ka mma n'ọnụ ndewon ka ọ dịwakwa 我有啲要给我嘛。